igbo bụ igbo igbo mụrụ nze mụọ ọzọ igbo mụrụ egwu mụọ mpụ igbo mụrụ agbọghọ mụọ okoro ekelekwa m unu ọ ga-adịrụ niile na mma mana tupu m aga n'ihu ka anyị kelee Olisa bi n'igwe e onye mere ka anyị wee dị ndụ n'ụbọchị taa wee kulie n'elu akwa ndị na anyị dị iche iche nke dị n'ụlọ anyị dị iche iche na ndụ na ahụ isi ike ngwanụ otuto dịrị gị chineke bi n'eluigwe gị onye mere ka anyị wee rahụ n'elu akwa ndị na-anyị dị iche iche nke dị n'ụlọ anyị dị iche iche ma kulie na ndụ na ahụ isi ike n'ụbọchị taa n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen a na-ebu ụzọ eme nke mbụ na mbụ nke ndị olu Igbo na-akpọ first in first ọ bụ mbụ maazị B.O. nwafọ Igbo kajara akaja onye nkụzi asụsụ na omenala Igbo cha cha cha cha Igbo kwenu cha cha cha Igbo kwenu lụọnụ tụọnụ buonụ mụọnụ zụọnụ

ụfọdụ oge maọbụ ọtụtụ oge ka ị na-anụ ka a na-asị onye a tụrụ ilu kọwara ya ego ejiri lụọ nne ya furu nkịtị ọtụtụ ndị Igbo na-ekwu otu a, ma mụ na onwe m ekwenyeghị na ọ bụ eziokwu maka na ihe onye a maghị ibe ezie enwe onye macha ihe niile ma ọ bụ okenye nwata na-akụziri okenye ihe ọ na-amaghị okenye na-akụzikwere nwata ọ bịa bụ ụwa na-eme na ụwa na-aga dịka m si kwuo ihe anyị ga-ekwu n'ụbọchị taa bụ ilu ilu ọ bụla anyị tụrụ anyị akọwaa ya Ngwa na ka anyị gaa n'ihu nke mbụ bụ ọ bụ imi ịkpọrọ anwụrụ ka o so n'afọ ọ bụ imi ịkpọrọ anwụrụ anwụrụ onweghị onye na-amaghị ihe ma anwụrụ ma ọ bụ ụtaba ya ka o so n'afọ ọ bụ eziokwu ile anya ndị na-akpọ nwụrụ akpọta nwụrụ nke ọma ha kpọchaa anyị na ndị nọ ebe ahụ ha kpọrọ anwụrụ ahụ na-achọpụta na o nwere ka ha si ekwu okwu dịka onye rara ụzọ o nwere olu ha na-agbanwe olu ndị ahụ na-agbanwe ọ ya bụ maka ilu ọbụla ị hụrụ a na-atụ o nwere ebe o si wee pụta ya mere nna akọwa ile a ma ebe ụzọ kọwaa ebe ilu a si wee pụta ma kwụzie ihe ọ pụtara ebe esi wepụta ilu ahụ ana m akọwa ya ma kọwazie ebe a na-etinye ilu ahụ o mee gịnị ọ daba ewee bụrụ gịnị ewee bụrụ ya ihe ilu ahụ pụtara bụ ọtụtụ mgbe ị ga-anụ ka ndị mmadụ na-aga na-etinye aka na ihe na-adịghị mma na ihe na-adịghị mma aka na-achị obodo maọbụ iwu obodo achụgharịwa ha ka eme gịnị ka ejide ha o nweghị onye na-anọ o nweghị ihe ị mere achụgharịwa gị ka e gbuo gị maọbụ ka a tụọ gị nga tupu achụgharịwa mmadụ o nwere ozi a natara n'ilu isi onye ahụ ma na o nwere ihe ahụrụ bụ ihe ọjọọ onye ahụ mere achụwa ya jide ya ka o mee gịnị ka enye ntaramahụhụ kwesịrị ya anaghị ejide onye na-enweghị ihe o mere nye ntaramahụhụ a na-akpacha anya eme ya enwere ike eme ya na-amaghị ama mana ọtụtụ mgbe anaghị eme ya ọ bụ onye nwere ihe o mere bụ onye na-anata mbụrụmọnụ ma ọ bụ ụgwọ ọrụ ihe ahụ bụ ihe o mere bụ ihe ọjọọ ya mere ọtụtụ mgbe n'ụkwa ka a na-asị anaghị ahapụ isi gwọọrọ otula ajụ adịghị ahapụ isi gwọọrọ otula ajụ nke a bụ ilu nke abụọ onwe mgbe ị ga-ahụ agwọcha ajụ si kemgbe mpụtara ụwa kemgbe m pụtara ụwa onwebeghị mgbe m hụrụ agwọchara ajụ were tụkwasị n'ike mmadụ ọ bụ n'elu isi ka a na-atụkwasị ajụ ma bụrụ ihe ọbụla chọrọ iburu n'elu isi ahụ ama m na unu aghọta ihe m na-ekwu ihe nke a pụtara bụ anaghị ahapụ ihe kwesịrị ka eme ma ọ bụ ihe kwesịkwere onye dị otu a hapụ ya ga mere onye ọzọ ọ na-ekweghịrị maka na ọ bụ ihe mmadụ tozuru onwe ihe a na-enye onye ahụ si nye onye ahụ bụ onye tozuru etozu ịnata ihe a ada ahapụ onye tozuru oke inye ihe a na-enye ndị tozuru oke jee nye onye na ofeke nye onye na-anweghị ọ bụghị ya bụ onye o ruru a na-enye mmadụ ihe ruru ya ọ bụ ma ọ bụ wee mee ya ya wee bụrụ gịnị ya wee bụrụ ya nke ọzọ bụ na ọkụ n'ọkụ ka a na-eri ihe onye abụ anyị maara ihe onye abụ onye abụ ka onye ara ihe ọbụla bụ ihe a na-eri a na-eri ya ngwa ngwa ngwa ngwa tupu ọ nwata ihe na-eme erichala ya maka na ị ga-anọ ebe ịgbasara ọkpa na eri ị na eri ọghọta onwe ma na ọsọ ataala onye ọbụla na ọsọ o nwere ike were mma mee gịnị chụso onye ọbụla onye ọ hụrụ onye ahụ achọ isi ya achọ ya mere eji eme gịnị nke ọbụla abụ nke ya mgbe a na-erie ngwa ngwa nke pụtara na ihe ọbụla ekwesịrị ime n'oge si mee n'oge ọ bụghị a na-ekwu ekwu a na-adọdụgharị ike ọ a na-ekwu a na-eme eme ihe ahụ wee gasịrị were ya wee bụrụ gịnị ya were bụrụ ya ọ bụ otu a ka ọ dị ọ bụkwara otu ọha m nọ n'ụbọchị taa ụbọchị nta ka achụọ na owere nchi ka ọhịa dịwa ka nwa ama ọ ga-adịrị anyị mma na eke orie afọ na nkwọ ihe ọbụla bụ ihe ọma anyị na-achọ Chineke ga-enyezu anyị ya mana ka anyị nwee ịhụnanya n'elu isi ibe anyị nye Chineke mere onye ahụ anyị e soro ya ṅụrị ọ ga-emekwuru anyị nka mgbe na-adịghị anya chachachacha igbo kwenu chachacha